o nwerekwa ife mmadụ aga anụ n'iru akwụkwọ a dịkwa na onye eze jizọs ihe ọ na-akọ onye eze jizọs na onye ọbụla na-atụzi ọrụ na ife ọbụla ị na-eme n'ụwa nọọ ọrụ ka ọ bụ ụnụ ma ife wa atụmọrụ n'oyibo ee frọd n'ọzi ihe ọbụla onye ọbụla na-eme bụ atụmọrụ si na ọ bụgodo na ị na-azụ afịa ọrụ ka ị na-atụ ma ịdị n'obodo oyibo atụnya bụ ọrụ ma iji ee ekwentị apị ma ibu n'aka na ife niile ebe atụmọrụ ma fọnwa bụkwu ndị na-aka ụka na-atụmọrụ e, <laughs> chineke nna na ịsịkwa na-asị gị kpọọ pastọ gị ka gị naanị ya gbalịa ya bikonu gaanụ ntị unu n'ife onye eze jizọs kwuru maka ya bụ ife ọcha amụba ka mmadụ ga-esi pụta wee sị na ife ọbụla na-eme n'ụwa anọ atụmọrụ ka ọwụ nenegodinu ka o si wee kọwaa ya ịgwa m ebumnobi gị maka ya bụ ife ọ ka na-acha mba aghọtara m ya bụ okwu ọ bụrụ na igbe ife bụ ịtụmọrụ atụmọrụ nwanụ ka ịtụ ọrụ biko gwa m ebe a na-ewepụta ebumnobi o gee na ife okwu na-asọpọtụ ndị na-atụ ọrụ nya frọdụ mgbe na-agwa gị ka njụwa gị ya na-asị na m na-asọpọtụ ndị na-atụ hmm. ọrụ bizinesi ọlụ ịtụ ọlụ aka ịtụ ọlụ ka ọ bụ na mmadụ na-agba mbọ ka ọ nweta ego ọla ịtụ ọlụ ka ọ bụ hmm. na mmadụ tinyere ife na-ekpe ekpere ka ọ gazie lie ọla ịtụ ọlụ ka ọ bụ ife ọbụla ị na-eme n'ụwa na-enye gị ego ọlụ ka ị na-atụ ibu na ekpere anyị na-eme ekpere ị na-eme alụ mmadụ ife gakwa m ntị ka ka m gwa ife bụ ịtụ ọlụ onye na-enwere ego wee bịa nsacha biya asachasị anya onwe ego echi niile ọlụ ọtụ anatago so no dipendị ụdị dụọla ịchọ mana mụ chọrọ ịma mana ndị na-ekwugheli ekwugheli onye eze sọpọt frọd onye sọpọt ịtụ ọlụ otorogba nna ya otorogba onye ebe ahụ na be nna ya afọ na be nna ya afọ ụmụnna gị one nwere ego onyelụ gị aka na be nna gị afọ gị a na-asịta ọnụ mmadụ one nwere ego na ya nyelụ gị aka ịfụzie nwatakịrị jere obodo oyibo ka ọ gbaa mbọ gbata ego isi mma sọpọtụ na ya ọ ga wọnsọ ọ bụ na o jiri egbe wọnsọ ọ bụ na o zuru ori wọnsọ ọ bụ na o gburo mmadụ ma abụọ nye eze ga sọpọtụ ya maka na ọlụ adịrọ n'obodo ụmụazị gụba akwụkwọ kachasị amanye ọrụ ife ọbụna ị na-eme n'ụwa ma ya bụrụ na ị na-eyuzu brenu nna ji akpata ego achụla ụmụ mmụọ chụ ọlụ ka m bịakwa ọnụ taata ọlụ ka m bịa taa ka ntọpịakwa ndị mmadụ antọpịa ndị mmadụ ị na akara obere oge fa abataba kịta ịnọdụ ebe a na-ekwugheri ndị ibe ya bịa na-eburu ike obodo oyibo afọ ị na many times ka ị nọ n'obodo oyibo amany years ife one ka ị nwetagwe most of you n'obodo oyibo ndị nọ na vileji na-esi ebe ese ndirife ego ezigbo ibe ka ọ bụ a na-etibe ụmụazị ụmụazị a na-esibe anyị ma ọ gị ma ọ sọrọ gị ọnụ ọbụla kwu nje ebe ịnọ ga-ekwu ọnụ mma obodo oyibo anyị nọ ị ga-emesịa jile cot nata na be nna gị mmadụ ọbụla si na biznes iji bren ya eme na ịma mmepụta ife na ya onye ọbụla ga-egbochi that business transaction n'abalị a that business transaction must work this night anybody that will block it at this water is running down that person will run down ọfọ ọfọ ọfọ ọfọ bịa kpụ nye m ofe ebu na ebu ebuka nke nke agbara agba nke apụtala azụ obere oge ba abataba enwere mgbe m ji bịa na abụla ụbọchị ọ na-echi ejigwo ma na ọta na-amakarị onye eze jizọs onye na-anụ onye bụ onye eze jizọs prọfet onyi nwa mma aka na-asụ ụchụ wan a na-alụ ya alụ bịa ka chịa ego ụmụ mmụọ ka ị bụrụ ike natara na be nna gị ọ bụrụ ebiri ihe anyị na-asị na ụmụnna na-achụ gị oge ruo mgbe ị ga-achụba ndị na-achụ gị ọlụ ka m ji wee bịa o adamezo nke m ezo maka ndị na ajọ ọjị ndị si n'ike ebe chineke nọ ịjụa pastọ isi ya na o jee n'igwe jee nata jizọs satifiketi jụọ pastọ ya na-akọcha ndị amụma o jere igwe jee nata jizọs satifiketi na-ekele ọlụ eke ekele ọlụ eke ọlụ niile alụ ndị gboo kadụ wee lụọ ọlụ ọjọọ ma ilaijava ọlụ alụ alụ si ya gbasigburu gboo anyị ga-alụ senti mana ya mana ka John the baptizim